Gọvanọ a na-ebulukwa mmadụ elu ọkpụrụ ma onye mee nke ọma ebulie ya elu si na-aga n'ihu biko

Você é uma não livre, você é uma ciosi, você é uma antinana gabari. Essa luga buzondo gabari. Essa luga chicho belo, olha uma não wajen masu yasi wasu na ta gaba ne ya tsaro lokacin tabarwa wani manajar mazuwa na buzon don gaba ne ya tsaro gade ugochi tubelu gade ugochi tubelu oya dị maka na eziokwu

nkechi tụbere fere mpe Ọdịna na ọma mpe ọdịnala amanwụ oge ọbụla ọ na-eti ọ nọ na nkụzi chukwu abịa ma gbaa gị ume ọdịnala ya dị nkechi tụbere onye ọma na ọrụ onye mgbasa ozi ozi ọma anyị abịakwanụ n'ụbọchị taa n'oge awa nke eziokwu oge anyị ji awa eziokwu niile agba nke ọ bụ m nwa bụ Ogbuefi Eze-Ana Ugochi tubelu na-anọ n'isi ya maka ndị ọbụta abụ izizi ha na-afụ afọ mbụ ihe eze a Ugochi tubelu Oraifite abụm onye isi nchụàja na Ugochi tubelu ọdịnala tempụl anyị na-agba afa gba afa mmiri emi lụkwazi ọrụ mmụọ dị iche iche abụghazị m onye isi nchụàja na ọdịnala Restoration Prayer Ministry bụrụkwazi onye mgbasa ozi ọdịnala Igbo You can call me an ordinary evangelist. I will answer. My mission is to help people live better life. n'ụbọchị taata bụ ụbọchị eke ma bụrụkwa 6th of April isiokwu anyị ji bịa n'ụbọchị taata bụ ihe niile kwesịrị ịma gbasanụ nlọ and etu ị ga-esi wee nwee ike na-aghọta nlọ ọfụma ma ọ bụrụ iteta ihe ndị na-emegasị within ndị nrọ arena ọnya ka anyị ji bịa mana bifo anyị gaa n'iru ka anyị ma ọkwa dị mkpa aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa eprel bido taa yes nyaba aja anyị na-achụ obido taata ndị niile sonye na nyaba aja ga-enweta ihe onyonyo mmalite ya tata na tempụl leta today m esendịrị onye ọbụla only so ndị so na aja ga-enweta na dia whatsapp numbers ụnụ mana ya na-esho ihe ọrụ na soshal midia maka na ọ dịrọ necessary then ụbọchị oh, a ga-achịkọtazi ya bụ 19 ụbọchị a ka a ga-achụzi aja ihe mmehie dị iche iche a n'ihu mmụọ onye nna tempụl mkpụgbugazi eburu mesara aka n'ụbọchị ahụ mana taa ka ha ga-enweta ihe onyonyo echi na nwanne echi m nwanyị ejezi na-achụ aja n'isi ha niile wee laa for 15 days ka awụ ọkwa ya dị ọkwa dị mkpa nke ọzọ bụ ọ bụrụ na n'ịchọrọ ịda wọchị our movies produced by Ugochi Tubor na Temple we we are here to make difference anyị chọrọ ka anyị rewrite ya the story as eh, edel ma ọ bụ art ya against ọdịnala Igbo anyị nwere movie a produced by Gochi to a movie production. The title of that movie was The Anger of the Gods. It's a must watch, believe me. Yes. That movie now, I name I name Genia now. Ịchọọ ije ije na my YouTube channel. I created I gwara gị na ya dị shows ihe gbasalụ ihe gbasalụ movie na channel m ma ọ bụrụ na watch from YouTube ma ọ bụ na Facebook. Yes. anyị nwere chanel anyị kretiri iche gbasara watching movies and I can tell you say sorry ga change your life even ọ bụrụ na ị chọrọ ịma ka esi efi dị chi gị yes I practicalizere m ya na movie yes so ije na Ugochi Tubelu jee na Google type ya YouTube na YouTube Ugochi Tubelu movie productions ị ga it the pro there click like and subscribe so that you know what a subsequent update because I can tell you the promo is there. It's tomorrow or next, you get we don't whatever the seasons of the movie. I can tell you it's a must watch. ọ bụrụ na ị ma na that channel jee na another channel anyị nwere bụ Nigerian Ordinary Nollywood Movies. These two channels owned by me. So you can go there and watch our movies. after carrying I, I treasure this anger of the gods. The consequence of Okite art and a movie sponsored by Gucci Promihi Productions. You can go there and watch it. The more I support and keep as well. Anyị chọrọ na anyị ga-agbasa ozi ọdịnala Igbo using all means. Yes. So, ịnweta nyanwụ movie, ọ bụrụ na one of my fans, ịnweta nyanwụ movie, share ya among your friends. Ọ ga viral. Ka bụ ihe dị Thank you. Then nke ọzọzi bụ m chọrọ ịkọwalụ gị bụ ya ihe kwesịrị ịma ihe ọzọ ị kwesịrị ịma bụ ọ bụrụ na ị nwere talent na ị chọrọ ịwọk as an actor or actress or work anywhere in the movie industry ị talent ma ọ bụ na ị na-achọ sponsor ị na-achọ onye ga-project gị ị na-achọ somebody that will project you but you are good yes my mission is to help people live better life bịa n'Ugochi tubelu anyị our movie academy anyị akwụ ụgwọ wee na-erejista and eh, enwere we came to set a place so ọ bụghị ara na inwe talent after our audition na inwe talent I can push you to the yes in our movie we are trying to project our people to the limelight so ọ bụrụ na inwe talent and your people, your problem holding a project will com to and will help you. Yes, money with the talent, the talented. I be audition, you more of forget it. Then ndị chọkwara ka etere n'ụwa ha anyị nwere experts ndị ga-enyere gị aka ma ọ bụrụ na ọ bụ ya kọlị echefu na na anyị na-akwado maka ibuild the uh, our epic village n'Oraifite bụ ebe anyị ga na art movies this epic movie with this those hot houses yes so ọ bụrụ na ị maka esi arị please chat me on WhatsApp then ọ bụrụ ihe ị kwesịrị ịma gbasara ya then echefula inwe ajụjụ ọbụla na nkụzi a maọbụ ihe nkụzigo gboo chacha na WhatsApp maọbụ na isonye na aja ọnwa imitri ọkụ ịchọrọ iso na nke ọnwa mee ndị mmadụ ebupụegori o nwere ndị na ebukuru tụrụ adịghị send them message in our WhatsApp 0805 78 37672. I repeat 0805 78 37672. Ya gazie. Then anyị nwere anyị nwerekwuru audition and the another movie anyị ne project anyị ebido shooting ya by weekend. The title of that movie is Abominable sorry Abomination Nemesis. Abomination nemesis a ga-ebido ishuchie by weekend by next week we will done yeah, we are professionals we have professionals i'm a script writer and a movie producer and also onye nchụaja ya gazie then n'isiokwu anyị dị wee bịa n'ụbọchị taa gee ntị ma gee ntị nke ọma ọma eto ogologo mara achọrọ ka nkụwarị gị ihe then ka mma arụ na ịghọta ihe bụ nlọ ọtụtụ ndị mmadụ aghọtara ihe bụ nlọ ụfọdụ ọ na-agbagharị ihe nlọ bụ, ụfọdụ na-ebelivu na ya ụfọdụ ada ebelivu na ya mara ka nkọwara ihe bụ. ịfụrụ nlọ ya mana ka m digresi eletọ ka iwe nwee ike ghọta ndị gba nkụzi mana nna ala ka ihe ọmụmatụ ihe m ji ama atụ a bụ ka iwe ichefu ihe m ihe mma atụ hmm. yes si ya your spirit has radiation the magnetic force yes your physical body has radiation the magnetic force. So all magnetic force of the spirit and magnetic force of the of the body now anchor together when we're life. Every human being has his own body radiation and spiritual radiation. Kamalu at 30 years old here. It's like uh, every human being with radiation color. It has nine colors of rainbow. ụfọdụ white ụfọdụ red ụfọdụ blue ụfọdụ white ụfọdụ black and so on and so forth etu according to your spiritual radiation they were in colors so whenever you have something tangible to do with somebody that have opposing color with yours there is going to be disharmony ọ bụrụ na na radiation na ya enwere bụ ihe na-eme ka the spirit because naturally spirit am I am I confined with spirit to one place? Mana with because of the earthly radiation, uh, the body radiation, it firm with the spirit to force the spirit to remain in the body. Mana whenever the spirit radiation is weak or not active at all, the spirit lives. Onye bụ na Example mmadụ wee get nye accident ma ọ wụ o na accident onwe bịa affect part of his body. to the extent that the body is no longer functioning well, it no longer radiating well, the spirit will leave. Because that radiation power, radiation coming from the body to firm the spirit with the body is no longer active. So the spirit has no option than to leave. You can't stop the spirit. But spirit is like the air. Then, for a very long time, or because of old age or whatever, or sickness at a stage, the, the body system is down. The radiation power of the body is down. At a stage, the spirit believes. We You got hmm. So, you hear the amazing over now. When you are asleep, the body is like, the body is totally shut down. Or asleep. You have one, one computer, but they are asleep. at the computer and I sleep or I hibernated. In that state, the, the body radiation become low. And for the fact that its body radiation is low, it releases the spirit a little. So most spirit once because the fact that the spirit has been released a little, the spirit can use the opportunity to wander in the spiritual realm. Ọtụtụ some some spiritualists nwere ike ịbụ ya na na onye agara into astra. But the, the, the fact remains that the spirit is losing a little bit. So it can travel to medium, it can travel to other spiritual worlds. So to extract information for the benefit of the bearer, the person. You know, yeah? so ọ nwara ndị nwere ike ịbụ na ha na-edozi ọf <laughs> na-alacha na-alahụrụ nwa obere ụlọ ehihie then ha nwee ike baa ihe akpọrọ into trance into trance a bụ na na the spirit losing up due to detach the, the, the body detach a little bit for the spirit and, and that gives the spirit opportunity to wander in the spiritual world. Then uh, what is information Now, or pass here the information down to the to the to the originator to the person in question. Ma ọ bụrụ good harmony that exists between the spirit and the person in question. I'm amachi ịkọwara gị nwaanyị na nlọ in na ire akọnetị ọfụma the reason bụ ya ka nkọwara gị nwee two brain the frontal brain the intellectual brain ebe aka ọ dị akademis adị nghọta gị amamihe gị wisdom gị na-abịa <clears throat> mana enwe the back brain this your back brain is the spiritual antenna it's like the spiritual brain yes so whenever your spirit travels and receive any information from astral world or for the spiritual world let me use spiritual world mm -hmm. then it, eh, it send that information to the back brain because that means that time you are asleep. And why you receive more dreams while you are asleep is because you are no longer fully active. So your body have because their body is too heavy because they have not uh, trained your body or exhaust your body or let me or purify your body. Let me put it that way. <coughs> Sorry. there will be a time if you mature spiritually to a certain level. <coughs> Excuse me. If you mature to a certain level spiritually, you can be getting messages, whether asleep or not asleep. So a mature, a highly matured human spirit receives messages whether he sleeps or is awake. I remember one day, one day, a, a, a lady came to me for a consultation. That too. So I just entered uh, my consultation room. So uh, two of them are already there. I invited them. So I now asked them, who among you? Okay, every take a match into my farm. Can be there, Bafa. Where to have Kuroja money? mono? I kabari afa. Only because I'm not young. ga-afa m asịgo m na onye a na-achị gbara afa were reverend sista nwụsa afa m na ana maka na ha yicha akwa nkịtị nwesị ya nne ewe reverend sista sị m eh, atụmazi m ke ka nsị mana sị na afọ m gwara m ịghọtara ya yes so o nwere ebe ihe amacha ọlụwo spirit ya na-agwa gị okwu ama na-echeso mgbe ịla lahwara ụla maka enwere proper coordination between the frontal brain and the back brain so the spirit the antenna, spiritual, the spiritual you uses the back brain to communicate to the frontal brain. Because the, the spiritual language is different from the earthly language. Ọ oh, But I know ike mgbe ụfọdụ mmadụ nwere ike na-agba afa They use the spiritual language. Yes. So ụfọdụ do can na-akpọ speaking in tongues or whatever. Yes. So the thing is that he receives message from the back brain and then the frontal brain will give, help you to give it interpretation. example afa is always 100% right mana ebe a na-enwe problem bụ na interpretation whoever that want to consult afa for you nwere ike nye wrong interpretation from that is interpretation yes ọ dị etu a ụfọdụ ndị mmadụ nwere ike e ndị ụfọdụ ndị mmadụ ndị ọcha nọ n'ọba anyị ndị katikis ụfọdụ na-atapịa oyibo ha na-asụto ndị ụka nwere ike na-atapịara mgbe onye na-akọnetị to the medium na-enweta the information mana ọ kapịara ya ọfụma ebe a na nwere ike inye wrong infọmeshọn ọ ya pụtara ụfọdụ nwere ike sị na ọ dụrụ perfect dọtara ya eh, because nọ ihe mere involve human being onye a nwere ike nye wrong interpretation but the spirit gives correct answer ihe ọbụla ịjụrụ so ihe m chọrọ ịkọwara gị bụ na so mgbe onye ahụ nwetarala arahụzi ụlọ anwa abịagosi na nọ wee kụziere ya ihe then ọ fọzirizi ijizi the intellectual brain the intellect to give it the early, early meaning then mana because of na ọtụtụ ndị mmadụ dị spiritually yes spiritually onye tinye egwu dịka obi igwe nwoke ntị sịrị na ndị nwụrụ anwụ na-aga iji erika ndị nwụrụ anwụ na-aga ije eh, onwe ndị nwụrụ anwụ eh, that working course, that working course. now ọ bụzi etu anwaziri ịfụ na enwerozi proper connection from the back brain to the frontal brain so whatever information the back brain receive it will not be transmitted to the frontal brain for earthly interpretation and because the connection has been severed enwere ike that information can't enter the bank brain but it cannot transmit the severe cord has been disabled therefore onye a nwere ike na ya nla ya na ọtụtụ ndị mmadụ ụfọdụ ga na ha tụtara ya na ha ha ihe mere test na aka one ihe na-edu a ga-ebu ụzọ mee nwa udo ya spiritual power ịgba afa n'ụzọ gị mara ihe na-eme n'ụzọ because o gosi na all is not well spiritually all is nwere ike ịdị ndụ mana spiritually all is not well ihe ị nidiri nwere kwesịrị ibido ọrụ mmụọ hmm? ịlụ ọrụ mmụọ clean ya spiritual part enwere lot of enwere eh, e lot of eh, bad vibration bad energies that is corrupting your spiritual line, spiritual energy line. Therefore, it's no longer working. What they got virus. I used to, uh, computer language. Yes, there is so many virus threatening the the good, your good lines. So because of that, that virus will really eating up. So here again, ihe a ga-emegoro anyị agbagoro afọ amarụgoro na alụ ma ọ bụ otu ọdụ n'ụzọ gị malụ here, na clean up Yeah, all of mmụọ pụcha ụfụ nke bụ anyị ga-eme Ega na ị cleanliness is next to godliness enwere so many things in our corrupt we ya vibe because ihe pụtara na spiritual vibration is not correct when was the last time you clean up your room yes house you receive visitor there and night There and night you contact with people outside and come back to your house so ị na-edere ka ị na-enwe spiritual cleansing to your house your abode of the place cleansing onwe negative radiations nọ na your life a ga-eclean up the mess when was the last ije na my YouTube o nwere ụbọchị nkụziri etu mmadụ ga-esi clean his house or her house for negative aura and negative vibrations ekuzigo m ya ka ị ga-esi wee use akwụkwọ obisi ma ọ bụ ka ị ga-esi wee yuz brum ma ọ bụrụ na ị na obodo oyibo ma ọ bụ n'ebe ị ga-enwetagba akwụkwọ gris jee na ma YouTube channel chọọ ya etu ị ga-esi wee yuzie wee na-eme ka ị na-ekochasị the cobwebs in your house imesi ya imeghepụ their doors wide open and windows na ị na-azapụ ihe ọbụla bụ negativity for ya haus. impossible be doing it every week the way isi eme house chores Saturdays right they be doing it ma ọ bụ house ị ma na ị na-agbawata ma um, nwoke ma nwaanyị na-abata be gị nwoke ụfọdụ eke young boys ekelekwa m ụlọ ụlọ ndị na-eji ya bedroom were ebe slaughter house every weekend by bringing so many types of ladies and sheep don't you know you are bringing many negativity in your room ka ihe bata na ịma alụ ọlụ chefuo nle lọrọ you keep bad companies some of the people you are keeping as friends are is filled their life is filled with negativities and uh, negative energies So you attach them to your home. So you keep on cleaning up. After cleaning it, use also the four alligator pepper. Ubioku sasiana for four seed each to four uh, edges of your house. If you live more than one house, do it in all the rooms. In Messiah, what you can does you will preach of salt. Sasiana because salt purifies. And make sure you dust your house. Some people, if you go to their house, everywhere is dust. They don't you know that cleanliness is next to godliness. Some of you that is listening to me now, your houses is filled with cobwebs. Some of you are becoming lazy nowadays. When was the last time you clean up your environment with cobwebs? Don't you know that you can be cleaning every, every weekend? Don't you know? Some of these things you are doing is you are the negative energy you are attracted to, to yourself and the lifestyle you are living. Some of you are living with oracle and negativity all through your years. Some of these, or, uh, or uh, some will tell you that when they are small, they used to remember their dream, but now, how am I going to jail? So now you have lost everything. And eh? know the type of people you keep as friends because they can contaminate, uh, contaminate your spiritual vibes. So what am I saying? One, for you to under, be understanding, you must clean up your spiritual part. Then clean up your earthly abode. Very important. Because cleanliness is next to godliness. If your environment is always dirty, believe me, is is a channel to attract more garbages, more dirty. Example, in your neighborhood, if you see a, an environment, a neighborhood that's well cleaned. there is this flower gardens everywhere we will not even have money to throw their garbages i mean their waste bin there but if you are walking on your street and you saw where there is refuse dump what will you do you throw more so by keeping your environment clean you will attract clean streets. and if you start applying what i told you today you understand whenever you want to sleep make sure you end up with a good thought before sleeping. Yes, you can't just watching pornography and yeah, and you sleep after watching pornography. Definitely, when we dream, we sex in the dream, and rest of them at the end of the day, when they're bonding. I can tell you that some of you, these allegations now were broken, dimly, broken, dimly, broken, dimly. Makana, I, don't go for the day, but all for all the day. You will get it now, we will dream. naira ala lọses na ala ọsọ ndị mmiri chefuzie na enwe so many things nwere ike ka ọsọ nwere ike ọ bụrụ na onye awa akara oriri nwere ike ọ bụrụ akara oriri ma ọwa amụsụ and lifestyle so what am I saying ihe m na-ekwu taa befọ mmechie nchịkọta ka m na-achịkọta bụ make sure dreams supposed to be a signal that will forewarn you beforehand anya ihe kwesịrị ịma ọkwụsị ebe a inwe ajụjụ na nkụzi a na-echa vidiyo metụ aka na shia bọdụ kọmbistinji bụ onye ọzọ na ya if the person has received this message for you and be saved tomorrow the credit will go to you ka nkwụsị ebe a inwe ajụjụ na nkụzi a send them message na whatsapp 0805 78 37672 i repeat 0805 78 37672 ya gazie